okwu na-eweta ọsịsa o nwere ofu onye bịa na my timeline wee sị na arụ agwụ niile nọ n'ala Igbo enwee greatness wee sị ka ntụnye ya ọnụ anakwa arụ agwụ mana ada eme omenala ndị ọzọ ha ga-enwe complication ịrụ agwụ goes with ịkwụwa aka ọtọ ịrụ agwụ goes with emewughị ogbenye ịrụ agwụ goes with anapụghị ana mmadụ ịrụ agwụ goes with nwaanyị abụghọ nke gị anya ga-aga na ya ịrụ agwụ goes with onye abụghọ di etinye n'anya na ya ịrụ agwụ goes with shifo na otu chọọ ihe ya arụ arụ ọrụ gị agwụ ma shifo na otu idinara ana n'elu bed na-eche ka mmadụ nye gị ọma wọk omenala wee complete package enwedu pick and select ọ nke sọrọ ime arụ ọrụ ga agwụ taa bet iwe sekpuoru ma ọ fee anything ekere eke ọ amụrụ amụ agwa ha man work arụchara gị agwụ sọsọ onye iyi efe uchukwu and arụchara gị agwụ ị na-akpagharị na-ekwutọ mmadụ ibe gị onwe onye onye fiilu na ọ na-agba mbọ ọwụ na ife ka lọya ka ọwụ ma ọnọwụ dọkịta ma ọ nọ na-ede akwụkwọ ihe ahụ ọ na-eme a na-afụghị ụfụ agwa ha wọk so ụmụnne m omenala is a complete package like ndị Igbo na-eche na ha nwere ike ịhapụ ime omenala ịgbabọ ya na wọk anyị nọ ọ naghị ekolaps iven na-ekwu abụọkwa na ọka Igbo nụọ ọ efiu ga-anụ but ọ bụrụ na anachighị omenala in the next 20 years amamfụzi ịgbabọ ya ebu though nọ na ha edo anyị anya na ije yunivesiti abụghị guarantee for anything onye jere gbaa na nke ezigbo onye bụ ezigbo mmadụ na-atụ egwu chineke jee gbaa bọị for seven years after secondary school o gbaa bọị for seven years na nke onye wụkwa ezigbo mmadụ onye na-atụkwa chineke egwu na-eme omenala kado shọ fuchee na onye jee yunivesiti mee masters mana anyị dropụrụ omenala na-eche na ịgba bọị ya awọk is not working because nwa bọị enweghị egwu chineke nna ya ukwu enweghị egwu chineke taịm ha ya mee biznes ha ejebe program ha gbachie stọọ jebe program so ndị be anyị anyị adivọs onwe anyị from this notion na omenala wụ nke ọsọ gị rụọ agwụ ịrụcha agwụ ya agọ mmụọ amamwọk um, arụ ọrụ gị agwụ ya agọ mmụọ and by the way kedu ibe bụ ịgọ mmụọ a ịgọ mmụọ menukwara ife chukwu ịgọ wụ to bless ebe a ọ from ịgọ ka that word ngozi si ka ihe ngozi wụ ọ blessing ọ maka na anyị dị lezi kpata na onweghị ihe anyị na-enyocha enyocha ekwuo ịgọ mmụọ ọsọ aba onye na-ete ime n'ụkwụ ekwuo ịgọ mmụọ ọ na-ete ime ọ na-egwu wayo onye igbo na-egwu wayo wayo ahụ ọ na-egwu ada atụ ya egwu ime ahụ ọ na-ete ada atụ ya egwu mana ịgọ mmụọ na-atụ ya egwu ofepụ ọ chọghịzi ka ị chọpụta ka edi meaning of that word ịgọ ịgọ means to bless ebe a ka the word ngọzi si so ịrụ agwụ wọks wit ime omenala ọ nke sọrọ gị iweru iyi ejikọta ha nche ọnụ iyi ada asụkwa igbo iven ji eti mkpu onye ọbụla join igbo house of israel obi ọ dị only place ị ya abata today igbo wu ka eji eme worship ebe a ka ị ya abata a na-agụ mbediọgụ ebe a ka ị ya abata akọwa kedu ihe mmadụ 3.5 million ya eje nwụ n'ala igbo oge anụrụ ọgụ a oge egburu ndị Igbo a na-akpọ Biafra ọsọsọ ebe a ka ya abata oso na worship because anyị ekwuho maka ndị gara aga ka ka ya esi ekwu maka ndị ya abịa abịa onye ọbụla chọọ zoom link ha na ọ na ịnọ ha na Lagos join ọ ịnọ ọkwa na legos join wee nọ the only plase m fụrụ atụkọtachara tait were nyere ụmụ ogbenye ndị Igbo aka onwede ebe ọzọ emegoro ya